ndị kwụrụ ụgwọ ihe omume a bụ ndị otu na ndị enyi Joyce Meya Ministries mkpughe isi atọ amaokwu nke iri na ise nwekwara ike ibido n'ezi akwụkwọ ahụ ka anyị gafee n'ebe a site na ihe ndị nọ na ya okwu iri na ise amaara m ọrụ gị niile na ihe niile ị na-eme tụgharịa na onye nọ gị n'akụkụ si ya Chineke ma ihe ị na-eme hmm. nke ahụ na-atụ ụfọdụ n'ime anyị egwu <laughs> ịma mgbe ị n'ime ụlọ gị mechie ụzọ gị ghọọ mmadụ ọzọ dị iche <laughs> nke na-abụghị ụdị mmadụ ịbụ n'ụbọchị ụka <laughs> bịa na ịma ihe m na-ekwu maka ya chineke matụkwa ihe anyị na-eme amaara m na ịjụghị oyi ikpe ya ọkụ ọ kara mma na ijuru oyi ma ọ bụ kpọọ ọkụ n'ihi na ịjụghị oyi ikpe ya ọkụ ịjụghị oyi ikpe ya ọkụ aga m agbụpụga gị n'ọnụ m ma ị na-ekwu na iji ego na ị gaala n'ihu nwee ego na-enweghị ihe ọ bụla ịchọzi nke a na-echetara m ọtụtụ ihe maka United States <laughs> anyị na-aga n'iru anyị nwere anyị nwere ihe niile anyị bụ ndị obodo karịchara ike n'ime ụwa nwanna akụkọ a ọ bụ ihe na-alụ ala ma o nweghị ihe m chọrọ ma ị naghị achọpụta ị naghị aghọtakwa na ị nweghị ego onye a na-emere ebere onye na-ejighị ego onye isi na onye gba ọta adị <laughs> mma ya mere ana m agwa gị ka ị zụrụ site n'aka m em ukwu nke a bụ Chineke na-ekwu <laughs> edo nke anụchara anụcha ma nwalee n'ọkụ ugbu a enwekwara m ike ịgwa gị sị ana m achịkọta ihe odide iji kụzie ihe nkụzi m nke m ga-achịkọta ọnụ n'ọkụ Jehova n'ihi na nke a bụ oge inweta ya mgbe ọkụ chineke batara na ndụ gị ọ na-agba ihe ọbụla ọkụ nke na-abụghị ihe sitere na chineke ma ọ na-agba ihe ọbụla ọkụ nke kwesịrị ịnọ anọrọ <laughs> ama m maka ya n'ihi na anụna m ya ugbu a jizọs kwuru ma ọ bụ jọn sitere na jizọs wee kwuo na ọ ga-eme unu mmiri chukwu site na mmụọ nsọ na ọkụ anyị adịghị anụkarịzidị ugbu a anyị adịghị anụkarịzidi maka ime anyị baptizim site na mmụọ nsọ n'ihi na onye ọbụla chọchaziri izi ezi na iwu na-ekwughị ihe ọbụla nke ga-eme ka ndị okpukpere ndị ọzọ wee iwe na-abụghị nke gị ịma ihe banyere okpukpe ndị a ihe na-enweghị isi n'ihi na onweghị dị nke a ga-ahụ n'eluigwe ma otu amen ọ bụ ihe na-enweghị isi ma ị na-asụ n'ire adịghị m asụ n'ire ị kwere n'ọgwụgwọ ekweghị m n'ọgwụgwọ ya mere anyị ga-arụbichi mgbidi n'etiti anyị na ị gaghị abata n'otu m ọ bụrụ na mmadụ na-eji onyinye nke m ọsọ arụ ọrụ ma gị onwe gị adịghị eji onyinye nke m nsọ arụ ọrụ gị na-ama ya ikpe na-eche na ọ na-agba ara gịnị mere ị gaghị asị nwanna akụzitụkwuore m gaa lee ya n'akwụkwọ nsọ ịma enwere m nke a otu mgbe n'afọ gara aga ma nke a pụtakwara ọtụtụ ihe wee nye m n'ezie anọ m na lọndọn na-eme ọgbakọ ma anyị na ọtụtụ ndị nọ n'ọkwa n'ụka fada mana ọ bụ m onwe m mezikwara ihe mmemme ahụ mana anyị niile nwekwara oge dị mma n'ezie ọ dị ka onye na-ekwuchitere popu ọnụ ya na ndị achibishọp ndị ọzọ na ndị ọzọ ma achibishọp ha ma ndị ọzọ mmadụ niile nwechara aha ma ebe ahụ ka m nọ Joyce si na fanta ya mere m si ma esi m st louis ma anyị nwekwara achị ebe ahụ ma onwe m bụ archbishop nke st louis nke ahụ bụ ihe m gwara ndị mmadụ abụ m archbishop nke st louis ma otu ọ dị um, otu n'ime ụmụ nwoke ndị ahụ wee kọọ otu akụkọ nke m chere na ọ bụ otu akụkọ mana ịma ihe mere ya sị na anyị ga-akwụsị ịlụ ọgụ anyị niile nwere ike anyị ekwenyeghị otu ihe mana anyị na-efe otu chineke ahụ maka m otu ihe ruo kwe mgbe anyị kwụsịrị ịlụ ọgụ ma na-ahụrịta onwe anyị n'anya ụwa ga na-aga n'ihu iche na onweghị ndị anyị bụ na-abụghị ndị na-egwu egwu maka ngwakwa gị tupu oge eruo onye ọbụla ọzọ abịakwala agwa m ihe banyere onye si n'okpukpere ọzọ n'ihi na achọghị m ịnụ ya anaghị m abanye n'ime ya na n'ezie ịgwa gị eziokwu ụdị ihe ahụ anọghị n'ime obi m ọ nọghị n'ime m anaghị m n'ezie anaghị m abanye n'ụdị ihe ahụ anaghị m ya mere gịnị mere ị ga-eji kpọọ mmadụ asị n'ihi na ọ nọ n'okpukpere nke dị iche na-abụghị nke ị nọ ịma nke a bụ ihe na-adịghị mma ịkpọ mmadụ asị n'ihi na ahụ gị na ya anaghị achọ otu ịma ihe ndị a niile si n'aka mmụọ ọjọọ ọ bụ onye iro ahụ ya mere anyị ekwesịghị ịbanye n'ime mmadụ ga egwuzoro n'ọnọdụ ahụ ana m asịkwa na ọ ga-ebido ebe a ma o nweghị ihe ọzọ anyị soro n'ọkụ ahụ ya wee sị ma ihe mere mgbe ndị mkpagbu ahụ na-akwụ ndị kwere na kraịst n'ụkpụrụ na-agbagbusi ha n'ihi na ha na ajụ ndị oyiri kraịst ahụ si ole ọgbakọ nke iso ya si ha echere na anyị bụ otu ọ bụ naanị anyị bụ ndị na-adịghị enweta ya amen jisọs kpere ekpere sị ka anyị niile bụrụ otu otu ya na nna ya si bụrụ otu Pọl kpekwara ekpere ka anyị wee soro na anyị ga-enwe obi ruru ala iji sonye mana ebe a ya abịaghachihụla n'echiche obi nke bụ naanị otu ụzọ nke ị nwere ike iji hụ onye na-adịghị dị ka gị n'anya ọ bụ inwe mweda n'ala n'obi zuru oke ịchọpụta na ihe ọ bụla nke ịbụ bụ onyinye si n'aka Chineke ma ihe ọ bụla nke ha na-abụghị bụ ihe nke ha na-apụghị imenwu Chineke enyeghị ha ihe ị nwere mana o nwekwara ihe ha nwere nke ị na-enweghị nke a bụ ihe mere na anyị ga na-arụkọta ọnụ ma ị ma ihe mere o nwere ike nwee ndị nọ n'ebe a n'abalị a nke mmadụ kpọtara dịka onye ọbịa ị gaghị na-emetezi ihe ma ọ bụrụ na ị na-aghọta ihe anyị na-eme ebe a n'ihi na ọ bụghị otu esi eme ya n'ụlọ nzukọ gị gị wee were amamikpe nke nkọcha wee laa n'ihi na ozugbo iwe were gị ị nweghị ike ito ma ị gaghị amụtakwa ihe Chineke chọrọ ka ị mụta ma Ekwensu chọrọ ka iwe iwe ya mere nke a bụ otu n'ime ihe nke ọkụ chineke kwesịrị ịgbachapụ n'ime ndụ anyị ka m gwa gị emere m baptizim n'ime mmụọ nsọ emere m baptizim n'ime mmụọ nsọ ma ekwenyekwara m ihe ọ bụla nke akwụkwọ nsọ na-ekwu ma agaghịkwa m agbanwe obi m ma ihere ya anaghị eme m mana ị kwesịghị ịdịcha ka m ka m nwee ike ịhụ gị n'anya aga m ahụ gị n'anya otu ọ bụla ọ dị mana ọ bụrụgodị na ịhụ m n'anya aga m ahụ gị n'anya ma ịma ihe m ji na-ekwu nke a bụghị naanị n'ihi na emere m baptizim n'ime mmụọ nsọ emekwara m baptizim site n'ọkụ amaghịkwa m na aga m enwetakwe nke ahụ nche anyị chere na ee a ga-emejupụta n'ime mmụọ nsọ a ga-emejupụta ee <laughs> ihe ọ bụla kpatara ya ụfọdụ n'ime ụnụ anaghị aghọta ihe m na-ekwu anyị ga-ekwu nke ahụ ụbọchị echi ị nwere ike ichesi baptizim n'ime m nsọ emere m baptizim na mmiri nke ahụ nwere ihe o mere gịnị ka ọ na-ekwu banyere ịhụ na nke ahụ bụ nsogbu anyị anyị amara ụdị ihe ọkara oge ihe akwụkwọ nsọ na-ekwu n'ihi na ụfọdụ n'ime anyị nzukọ anyị emeela anyị mezie anyị anya adịzie dịka ihe ndị ahụ anyị dịka anyị dịka gee ntị nke a na-ewe iwe mana echetara m mgbe e emejupụtara m n'ike mmụọ nsọ asị m si n'ụlọ nzukọ m wee pụọ ịma ihe ha gwara m nke a na-ewute ha sị na ha agaghị agọnarị na ihe isi mere ga-esi n'akwụkwọ nsọ mana o soghị n'ụkpụrụ anyị nke ahụ bụcha nnọọ otu ihe jọgburu onwe ya m hụrụ na ma ihe m na-agwa gị bụ ọka mma na isoro Chineke ghara isoro ụkpụrụ amen ọ dị mma egbuola m ọtụtụ oge na mmepe ma amaghị m mana ị nwere ike ịnweta agba nke abụọ ya echi maka m gwa gị o ruru izu atọ ma ọ bụ anọ emechara m baptizim n'ime mmụọ nsọ tupu ọkụ chineke adakwasị m ma gị si gịnị bụ ihe nke a pụtara ma ee asị m chineke malitere tinye aka na ihe m na-eme ma n'ezie ọ bụghị ihe nke m chọrọ ka ọ banye na ya mana enweghị m ike igbochi ya maka m gwa gị otu ihe ọ bụrụ na gị na chineke ga-aga njem ma ana m eche ana m ajụ n'abalị a o nwere onye ọbụla nọ n'ebe a nke chọrọ ka ya na chineke soro na njem a ka ị chọrọ ịnọrọ n'elu ihe mgbochi nzuzu ahụ oge ruola isi n'elu mgbidi ahụ rituo wee mkpebie n'obi gị ebe ị ga-akwụ anyị ekwesịghị ị na-atakwu atakwu mgbe anyị na-ekwu nke ahụ ugbu a ọ bụghị na anyị ga-aba n'ime ụwa ga na-eme ka anụ ọhịa mana anyị ekwesịghị ime ka ihere ọ na-eme anyị banyere Chineke nke anyị na-efe oge eruola oge eruola mgbe anyị ga-enwupụta ma ịma ụfọdụ n'ime unu ihe m na-ekwu n'abalị a na-etiwa gị obi n'ihi na ịma na ị ga-eme mkpebi buru ibu n'ikpeazụ ya maka m gị otu ihe e ọtụtụ ndụ jọrọ njọ n'ọgbakọ Kraịst mana o nwere ike ọ bụghị onye ọbụla n'ime ụlọ o nwere ike bụrụ onye na-elela ihe onyonyo mana ọ wụ eziokwu na anyị ekwesịghị ịdị otu ahụ anyị na-achọ ịchọ ịdị ka kraịst n'akụkụ niile nke ndụ anyị ma a ga-eji ọkụ nwalee gị ma lee ma n'ezie ma ịbara ọgaranya na akwa ọcha nke a ga-eji kpuchie ihere ịgba ọtọ gị ka a ghara ịhụ ya ma tinye gị n'ohu nke anya gị ka ị wee hụ ọ bụrụ na ile amaokwu nke iri na asatọ ọ sị ana m agwa gị ka ị zụrụ ihe ndị a site n'aka m ma olee otu anyị ga-esi zụta ihe ndị a ọ bụghị site n'ego mana ọ bụ iwere uche gị tọgbọrọ chineke n'ebe nchụàja si chineke ka eme uche gị ọ bụghị nke m ana m ewere ndụ m na-atọgbọ n'ebe nchụàja ihe ị chọrọ ka m chọrọ ọ bụrụgodị na ọ masị m gee ntị ana m agwa chineke oge niile mee ihe ị chọrọ ime na ndụ m ọ bụrụgodị na ị chọọ kegide m n'ebe nchụàja mana ekwela ka m laa ọ bụrụ na ị mechabeghị ihe ị chọrọ ime na ndụ m n'ihi na achọghị m ịbụ ihe ọ bụla ọzọ ma ọ bụghị ihe ahụ nke ị chọrọ ka m bụrụ amaokwu nke iri na itoolu ndị ahụ m hụrụ n'anya nke ukwuu ka m na-agwa mmehie ha <laughs> mana ana m etinye na-edo anya na-adọ aka na ntị na-aba mba ana m agbazi na-enye ntụziaka ụgbọala nke a ịbụ ndị nwere ọnụ n'ọkụ n'obi ọnụ n'obi ị ga-adị ndụ wee sị anụrụ m ozi kacha mma n'abalị a nke m na-anụbeghị na ndụ m niile banyere isi n'elu mgbidi wee rituo ma kpọbata ọkụ Chineke na ndụ gị na-enwe ọnụ n'obi ma na-ere n'ezi mkpali ma chegharịa na ịgbanwe obi gị ịma ịma ihe nzọpụta bụ n'ezie ị naghị anọgide kwuo sị achọrọ m jizọs <laughs> anyị agbanwee na ịnabata jizọs dị ka ihe dị iche karịa ihe o kwesịrị ịdị ahụbeghị m ụdị nke a n'ime akwụkwọ nsọ elenye ha jichi ịkpọta ndị mmadụ ka ha mee mkpebi ma akwụkwọ nsọ si ọ bụrụ na ị kwere n'obi gị ma kwupụta ya site n'ọnụ gị na jizọs bụ onye nwe anyị na o si n'ọnwụ bilie a ga-azọpụta gị maka mgbago otu ihe Nchegharị pụtara ị ga-agbanwe uche gị banyere otú ị ga-esi ebi ndụ gị gbanwee uche gị gị tụgharịa na-aga n'ụzọ ọzọ ya mere achọrọ m nchegharị n'ebe a n'abalị a ma ndị na-ele n'anya onyonyo ị nwere ike chọta ebe nchụàja gị n'ebe ahụ ma ọ bụ gị kpọọ isi ala n'ebe ị nọ n'ụlọ gị ugbu a ka anyị bịa ruo n'ebe anyị ga-asị Chineke ka uche gị mee na ndụ m ọ bụghị nke m kama ka uche gị mee nwee ọnụnọ ọkụ n'obi ka m nwee ike gafee n'akara nke ọzọ <sighs> timoti nke abụọ isi atọ amaokwu nke mburu na ise ma ghọta nke a n'oge ikpeazụ oge dị egwu na oge ndọgbu n'ọlụ ga-abịa nke siri ike ime na nke siri ike ịnagide oke ndọgbu n'ọlụ <laughs> ka m gwa gị anyị bi n'oge nke ndọgbu n'ọlụ oge ihe isi ike na oge dị ike nnagide ma anyị agaghị eji ya agọpụ na-ebi ndụ na-ezighị ezi ma ndị mmadụ ga-abụ ndị na-ahụ onwe ha n'anya na-ele naanị onwe ha hụ ego n'anya ndị na-enwe oke anya ukwu n'ihi akụ na ụba ndị na-anya isi ndị mpako ndị na-ekwulu mmadụ ndị na-ebuli onwe ha elu n'ezie ihe ndị a ajọka n'ezie ihe ndị ajọka ha agaghị enwezi mmetụta nke mmadụ ibe ha obi ọjọọ obi ịta mmiri enweghị nchegharị ndị nkwulu ndị nsogbu ndị ebubo ndị na-adịghị ejide onwe ha ndị oke iwe ndị kpọrọ ihe ọma asị ma anyị na-echesi nwanne ụwa ajọgbuola onwe ya ee Joyce nke a bụ otu ụwa dị ụwa nọ na nsogbu amaokwu nke anọ ndị na-arara mmadụ nyefee ndị isi ike ndị fuliri onwe ha elu ndị na-ahụ ihe ụtọ n'anya ndị chọrọ ihe obi ụtọ na-enweghị isi karịa ịhụ Chineke n'anya o o okwu nke ise ma n'agbanyeghị ha na-ejikwa ụdị okpukpere <laughs> ị na-eche ọ na-ekwu banyere ụfọdụ ndị oyiri Kraịst n'agbanyeghị na ha ji ụdị okpukpere ha gọnarị ma jụ ma bụrụkwa ndị ọbịa nye ike ya agwa ha na-ekwu okwu asị nye otu nkwupụta ha si kwụrụ ọtọ n'ụzọ ọzọ gaa ụlọ nzukọ ụbọchị sọnde bịa ụbọchị mọnde mee ka onye ọbụla ọzọ emere m nke a ruo ọtụtụ afọ Ize ka m gwa gị ana m ebi ndụ dị nsọ n'akụkụ ndị oyiri kraịst bụ ndị enyi m too chineke anyị ekele dịrị gị jizọs haleluya ka ebube dịrị chineke anyị na-ebutere gaje aja ekele mana ana m agwa gị anaghị m achụ àjà n'ụlọ maka ngwa gị ọ bụrụ na e nwere anụ abụọ n'ime efere mbịa m were nke kacha mma nye dev nke na-adịghị mma bịa anụ ndị oyiri kraịst ị na-echere naanị onwe ha mma naanị onwe ha <laughs> emela ka ị na-eme ụdị ihe ahụ emedịla otu ahụ were achịcha nke fọrọ afọ zuoro onwe gị ga gwazi onye ọbụla si na agaghị emegharị ọnụ ndị oyiri kraịst na-atụ asị ọ dị mma ebe a ebe a bụ nke a bụ ihe mere anyị kwesịrị ịbụ ihe ma ọ bụrụ na m nwere unyi ikpuchiri ihe ọkụ m <laughs> ngwa lee enwere m ihe n'ime m amụrụ m ọzọ mana nke a agaghị enyere onye ọbụla ọzọ aka n'ihi na ihe ndị a niile nke dị n'ime ụwa nke m na-emegharị mgbe niile kpuchiri m ma nke agaghị enyere onye ọbụla aka ma ọ bụrụta onye ọbụla ọ bụrụgodu na m etinye ya bulie ya elu otu m nwere ike nwanne anam m aga ụlọ nzukọ otu ugboro n'izu Anam m ugboro abụọ na-abụ abụ na ndị ọbụ abụ abụ m onye nnabata onye ekele n'ọnụ ụzọ lee m anya onye oyiri kraịst enwere m akwụkwọ ozi na ụlọ ntị nke obe na akwụkwọ Joyce niile ya bụ gịnị mere <laughs> aga m agbalịsi ike aga m ike ma gịnị na-eme mgbe ịkpọbata ọkụ Chineke n'ime ndụ gị ma ị ga na-ebido obere obere obere ọkụ obere ihe ọkụ na-agbago ihe na-agbago ọkụ na-agbago ihe na-abawanye o chineke ma amaghị m aga m anabatakwa ọzọ ọkụ na-abawanye ihe na-abawanye ọkụ na-abawanye ihe na-abawanye ọkụ na-abawanye ihe na-abawanye n'ezie oge na-adịghị anya m ga na-emetụta ndị mmadụ ma ndụ ndị mmadụ ndị nọ gburugburu ga na-agbanwe amen ọ dị mma ugbu a ka m gwa gị otu ihe jizọs na-abịa ọzọ ma ma ihe mere emeela m mkpebi a agwakwala m Chineke okwu banyere ya etinyela m onwe m ị na-ekwu okwu nke ahụ karịa na nkụzi m anaghị m ekwu na aga m na-akụzi ihe banyere ọgwụgwọ oge oge niile aga m aga n'ihu ị na-echetara ndị mmadụ na Jizọs na-abịa ọsọ ọsọ Jizọs na-abịa ọsọ ọsọ ị ma ha ekwuole banyere nke ahụ oge niile n'ime akwụkwọ agba ọhụụ Pọl kwuru okwu ya oge niile Pita kwuru okwu ya oge niile ịma akwụkwọ nsọ jupụtara na ya na ndị tesalonia nke mbụ akwụkwọ ọbụla n'ime ya na-ekwu banyere otu jizọs si abịa ọsọ ọsọ ha biri ndụ na-anọghị ọdụ n'elu mgbidi ma ha biri ndụ n'ịdị na njikere na nchekwa dị na njikere na-eme ihe dị mma nke ha nwere ike ime ha fere chineke site n'obi ha niile n'ihi na ndị nkwusa nọ na-agwa ha mgbe niile na jizọs na-abịa ọsọ ọsọ na jizọs na-abịa ọsọ ọsọ ka m jụọ gị ajụjụ gịnị ga-agbanwe n'ime ndụ gị ọ bụrụ na ị mara n'eziokwu na jizọs ga-alọghachita n'ụbọchị atọ ajụrụ m onwe m ajụjụ ahụ izu gara aga ma e nwere naanị otu ihe nke m chere m ga-agbanwe mana ịma anaghị m agwa gị nke a ka obi dị gị mma mana ana m agwa gị n'ihi na enwere m ọkụ Chineke n'ime ndụ m maka m gwa gị gịnị ọ bụghị ihe dị mfe mana o kwesịrị ya. esiri m n'ime ọtụtụ ihe pụọ nọọ naanị m ọtụtụ oge e wee maa m ikpe kọchaa m o chineke m ị chọọ ihe m gabigara isi ebe m nọ naanị ịma otu esi abụ nwaanyị na-erube isi ka m chere gara igbu m naanị iwetu m na igbu m kpamkpam na igbuzu m egbuzu gbuo m pịapịa eziokwu ịnụ akụkọ ma ịnụ na ka m na-ezisa ozi otu m si doruo ala ala nkịtị n'ụlọ ọrụ m otu ụbọchị ma jide aka n'ụkwụ oche m tebụl m n'ihi na chineke nọ na-agwa m na m kwesịrị ime ihe dev si m mee n'otu ihe m si n'eziokwu emere m nke a m si chineke biko nyere m aka ime uche gị ọ bụ isi na ya agbapụ ka m gwa gị otu ihe ọ kara gị mma ịbụ onye na-emesi ihe ike ị ma ihe merenụ ị ga-enwe oke obi ụtọ ọ bụrụ na ị ga-ewepụ obi gị n'ebe gị onwe gị nọ ma lekwasachaa jizọs anya ị ga-enwekwa oke obi ụtọ ọ bụrụ na iwepụ obi n'ebe gị onwe gị nọ ma tụfuo ụbọchị gị niile na-eche ihe ị ga-emere onye ọ bụla ọzọ banye n'ime ụwa ma gaa nwee gị sị amaghị m ihe akpọrọ m ka m mee ha kpọrọ gị ka ị nwuwe <sighs> lee ọ na-emetụta m na anyị anaghị eme mkpebi na ihe ga-adachapụ anyị na-amaghị ama nke a bụ ihe mere Pọl ji na-agwa ndị mmadụ oge niile na-elezi anya nọrọ na nche ekwela ka eduhie gị ọ ga-abịaghachite azụ dịka onye ohi n'ime abalị n'otu oge mgbe ndị mmadụ na-enwere onwe ha na-aga ihe gbasara ha ịmaana na ihe ịntanetị unu na-ese foto selfi ma gị na-esochi ihe niile ike na-apụ apụ otu ọ sọrọ gị na-apụ apụ ịma amaghị m ịma ma enweghị m ike imechanwu nke a niile mana ịma nke ejide na ọtụtụ ndị mmadụ ma ọ bụ ngwaọrụ dị ukwuu nke eji ezikọrịta ozi maka anyị were ya mee ihe ziri ezi maka anyị kwele ka ọ na-achịkọta ndụ anyị kpọpụ anyị na ihe anyị kwesịrị ị na-eme <laughs> Maka isi iri na atọ amaokwu nke iri atọ na otu eluigwe ụwa ga-ala n'ihi ma gabiga mana okwu m agaghị ala n'ihi ma ọ bụ gabiga <laughs> ma ha niile ga-agabiga otu ụbọchị mana nke a ma ọ gaghị abịaghachi dịka akwụkwọ a kama ọ ga-abịaghachi nọrọ n'elu ịnyịnya ọcha <laughs> buru ọkụ n'anya ya na akwa nke e runyere n'ọbara na aha nke e debichiri ya bụ okwu Chineke amen eluigwe n'ụwa ga-agabiga mana okwu m agaghị agabiga mana ana m agwa gị o nwere ozi ọzọ nke m nọ na ya nke m na-amaghị otu m si ekwu banye anyị ga-asọpụrụ okwu Chineke sọpụrụ okwu Chineke mụọ okwu Chineke kwenyere okwu Chineke kụrụsie ike nye okwu Chineke ma nwanna ana m agwa gị gịnị mgbe m mechaa n'abalị a n'akwụkwọ mkpughe ebe akwụkwọ nsọ kwuru ihe ga-eme onye ga-agbalị itinye ma ọ bụ wepụ site n'okwu a o nwanne m anyị ga-akpachapụ anya n'ihi na anyị bi n'ụbọchị ndị ihe na-achọ ime na ya ị gaghị ewepụ ihe site n'okwu ahụ ị gaghị etinyekwa n'ihe n'okwu ahụ nke ahụ dị mkpa nye Chineke maka isi iri na atọ amaokwu nke iri atọ na otu ma ụbọchị ahụ o nweghị onye ọbụla nke maara ya ọ bụghị dị ma ndị m ozi nọ n'eluigwe ọ dịghị onye ọbụla maara ya ma ọ bụghị nna m ya mere egbula oge na-agụ ụfọdụ ihe nke ga-agwa gị mgbe ụwa a ga-agwụ ha amaghị ị ma ihe mere na Chineke agaghị agwa anyị mgbe ọ bụ ọ chọrọ ka anyị na-ebi ndụ ịnọ na njikere ọ chọrọ ka anyị dị na njikere oge niile anyị ga-adị na njikere mgbe niile ghara iche o oh, echere m ọ ga-abịa mgbe ọnwa septemba agbara iri atọ n'ihi na enwere m ụbọchị iri na abụọ ijike anyị ga na-ebi ndụ na njikere bie ndụ na njikere nọrọ na nche oge niile ma na-elezi anya na-ekpe ekpere ịmaghị mgbe oge ahụ ga ọ dị ka nwoke onye na-aga njem tupu ya pụọ n'ụlọ ya ewere ndị olu ya tinye n'ọrụ nye nke ọbụla ọrụ ọ ga-arụ wee nye ntụziaka nye ndị na-anọ n'ọnụ ụzọ ka ha nọrọ na nlezianya mgbe niile onye ọbụla n'ime anyị nwere ọrụ chineke nyere ya onye ọbụla n'ime anyị nwere ọrụ chineke nye ndị ụfọdụ ka n'ozi nke ikwu okwu ndị ụfọdụ dịkarịrị ka ozi nke ịnọ n'otu ebe ọtụtụ bụkwanụ ozi nke dị nwatakịrị nke naanị gị na chineke maara na ine ma ihe ahụ ị na-eme dịkwa mkpa dịka ihe onye ọbụla ọzọ na-eme ma anyị niile kwesịrị ime ya n'ọṅụ enwela iru abụọ rituo n'elu mgbidi nwere Jizọs ma mezie uche gị ime uche Chineke ụgwọ ihe ndị a bụ ndị otu na ndị enyi Joyce Meyer Ministries